ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị life world redio ministri akala ndị baptizim missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime eru nke dị n'ime obodo na ọyọ steeti n'ime naijiria ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ka chineke gọzie ọnọdụ anyị dịka o si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị emem anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ịtụgharị uche na okwu nke chineke dịka o si wee kwesị anyị ga-eleba anya n'akwụkwọ ndị rom akwụkwọ pọl degara ndị rom isi nke itenaine m ga-agụ amaokwu nke isii wee ruo na nke iri na atọ ndị rom isi nke itenaine amaokwu nke isii wee ruo na amaokwu nke iri na atọ roman chapter 9 6 13 ọ sị ma ọ bụghị dịka a ga-asị na okwu chineke adawo n'ala n'ihi na ndị si na izrel pụta ọ ndị ahụ niile bụ izrel ọ ha niile bụ ụmụ n'ihi na ha bụ mkpụrụ abraham kama n'ime azik ka a ga-akpọ mkpụrụ gị aha nke ahụ bụ ụmụ nke anụ arụ ya ọ bụghị ndị bụ ụmụ chineke kama ụmụ nke nkwa ahụ na a na-agụ na mkpụrụ n'ihi na nke a bụ okwu nke nkwa dị ka oge a si dị m ga-abịa sera ga-enwekwa nwa nwoke ma ọ bụghị naanị nke a kama rebeka kwa mgbe ọ tụsịrị ime site n'otu onye bụ isak nna anyị n'ihi na mgbe aka amụgo ụmụ ahụ mgbe ha agaghịkwa eme ihe ọbụla ma ọ bụ ezi ihe ọbụla nye ihe na-adịghị mma ka ihe chineke zubere dị ka nzọpụta si dị wee digide o siteghị n'ọlụ kama o sitere na onye a na-akpọ asịrị ya nke okenye ga-efe nke nta dịka edeworo ya n'akwụkwọ nsọ si jakob ka m hụrụ n'anya ma ịsọ ka m kpọrọ asị ka chineke were ebere ya gọziere anyị okwu nke a ka anyị fụ ndụ n'ime ya nkwanye ngozi pụrụ iche dị ka o si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ihe bụ isi okwu anyị n'ụbọchị nke taa bụ ị bụ nwa chineke ajụjụ bụ isiokwu anyị nke ụbọchị nke taa o wee na-ajụ sị ị bụ nwa chineke anyị matara na ọ bụghị ihe niile nke na-eti dịka jizọs si wee kwu ma ọ bụghị onye niile nke na-eti onye nwe onye nwe m bụ onye fụrụ jizọs n'anya ma ka onye mara jizọs mgbe ọ na-agwa ndị ọ na-akụzi ndị na-eso ụzọ ya ihe na mgbe ọ na-egosi ha ihe dị ka o si wee kwesị na ha mata ụdị akparamagwa ndị mmadụ na-adị na-enwegasị gbasara ya na okwu ya na ebe nna ya nọ n'ihi na ọtụtụ ụdị ndị farisi na ndị ode akwụkwọ na ndị ọkaikpe ụbọchị nke ya ndị a niile bụ ndị na-ekwenye na-akpa agwa dịka ndị nke bụ ụmụ chineke ma jizọs na-akọwatara ụmụazị ya na ndị nke na-anụ okwu ya mgbe ahụ na ndị a niile na-efe na-ebubere ọnụ mana obi ha dị anya n'ebe ya nọ ebe anyị gụpụtara na akwụkwọ ndị rom dịka onye ozi pọl si degara ha wee na-akọwapụtara ha na ọ bụghị onye ọbụla nke si n'izrel pụta mgbe ahụ n'oge nke ha bụ onye izrel ọ bụghị onye ọbụla nke na eti chineke chineke bụ nwa nke chineke ọ bụkwara ọbụla nke na-eti aleluya matara chineke n'ihi na ịbụ e nwa nke chineke ịmata e na onye ahụ bụ onye mara chineke chineke amara ya n'iji wee maatụ enwegasịrị ọtụtụ ezinụlọ dị iche iche ọ bụghị onye ọbụla onye siri ofete na ezinụlọ masịrị anyị ọzawa afa ha ma ọ bụ omewe dịka ha si eme ma nwekwa n'ike ịba dịka n'ebe a na-esi ndị ma ọ bata buru ndị ma ọ were ihe dịka onye bi na ezinụlọ ahụ ọsọsọ ụmụ amụrụ n'ime ezinụlọ ahụ bụ ndị nwere iketa oke na ihe nwee ihe nketa pụrụ iche n'ime ezinụlọ ahụ etu a ka ọ dịkwa na ebe Chineke nọ ndị nke Chineke maara bụ ụmụ ya ọ bụ ezie na onye a onye ọbụla mana ka o kere onye ọbụla efu na mgbe o ketere onye ọbụla mmehie kpara oke site na ndahie nke mmadụ dahiere o nyere ụzọ mgbapụta o nyere onyinye pụrụ iche site na nwa ya bụ jizọs kraịst na onye ọbụla nke nabatara onyinye nke onye ọbụla nke kwenyere na onyinye nke a bụ jizọs kraịst na a ga-amụwe ya ọzọ o wee bụrụ nwa nke chineke n'akwụkwọ ozi jọn oziọma dịka jọn dere n'isi nke mbụ na amaokwu nke isi na amaokwu nke iri wee gụrụgbatawa na amaokwu nke iri na abụọ ọ sị na ndị nke nabatara ya ndị nke na-ara onyinye a bụ jizọs kraịst na ndị a ka o nyere ikikere ịbụ nwa nke chineke ndị nke kwenyere n'aha ya onye ọbụla nke na-ekwenyeghị n'aha jizọs kraịst onye ọbụla nke na-ekwenyeghị n'onyinye nke chukwu onye ọbụla nke na-ekwenyeghị na ọnwụ nke ọnwụ n'obe nke kalvarị na mbilite n'ọnwụ ya na nrigo n'eluigwe na ọlụ niile nke ọlụrụ onye ọbụla nke na-ekwenyeghị abụghị nwa nke chineke ndị nke amatara bụ ụmụ nke chineke nwa nke chineke bụ ndị nke amụworo ọzọ n'ihi na jizọs gwara nikodemus ọ sị na a ga-amụwo gị ọzọ ọ na agba na-ekwu okwu emuwe ọzọ ụfọdụ ndị mmadụ ewere asị n'ihe eji akpa amụ ma ọ bụ n'okwu eji eh, akọrị akụkọ ma ọ bụ okwu ihe ihe a bụ okwu dị omimi ihe a bụ nghọta pụrụ iche nke chineke nyere ndị nke fụrụ ya n'anya efuru chineke n'anya ọ sị na onye a ga-emere ebere ka ọ ga-emere ebere ile anya m gị gụpụtara ọ sị na a mụrụ mmadụ na-abụ ịsọ na Jekọb ọ sị na Jekọb ka ya fụrụ n'anya mana ịsọ ka ya kpara asị tutu iri ha mara ihe ma ha ememe ezi ihe ọ matagwuo ebumnobi ha na echiche ha niile ilezi anya efu agba ndị mmadụ efu akparamagwa ịsọ akparamagba Jekọb efu na ihe dị iche dị ya efu ka Jekọb si nwee ịfụnanya n'ebe ihe nke Chineke dị mụ idowe e, ebumnobi Chineke n'idowe ọgbụgba ndụ nke Chineke na ndị nna ha nke ochie nwere mana ihe ndị a gbasaghị ịsọ iso na ebi ndụ dịka o si wee masị ya akpa agwa nke dịka o siri masị ya o tinyeghị chineke n'ime akparamagwa ya maọbụ n'ime ọnọdụ ya maọbụ ka n'isi ụzọ ya o wee bụrụ na ọtụtụ ndị mmadụ dịzi na-emezi dịka o si wee masị ha chineke adịghị na-ero ha chineke adịghị n'ịkpa agba ha chineke adịghị n'ụzọ nke ha ji eh, eh, azụ ụmụ ha nke ha ji akpata ego nke ha ji ebi ndụ ebi ndụ etu si masị ha chineke anọghị na ya mana ịjụọ nke ndị bụ ụmụ chineke ha ụzọ welie aka elu ha amataghị jizọs dịka onye nwe ha na onye nzọpụta ha amaghị ụzọ nke isi ụzọ nke chineke ihe gbasara omenala na ihe nke iwuli na ịkpali ihe dị nke ndị mgbe ochie bụ ụzọ nke ha na-amasị ha o na-akwatara anyị wee na-ajụ anyị ajụjụ gị na-ege ntị ị nwa chineke atụmatụ ndị a niile na ihe ndị a niile a na-egosi anyị n'ụbọchị nke taa bụ ihe ya eme na ya bụ nwa nke chineke ị ga-ebu ụzọ kwupụta mmehie gị dị ka onye dahiri adahi wesị chineke ya gbaghara ya n'imehie ugwu a na-echighatago azụ ugbu a dịka nwa osu aka ahụ dafuru uchekata azụ sị na ya ekwesịghị ka akpọkwa ya nwa ọzọ kama ka ya bụrụ uru ma chineke gbaghara nwa ihe dị ebe gosi anyị na na nna ya gbaghara ya nụcha ya n'ihi na o ji obi ya niile wee laghachite were obi gị laghachite nabata jizọs kraịst dịka onye nwere nzọpụta gị ị ga-abụ onye a ga-emere ebere ị ga-abụ onye a ga-azọpụta ị ga-abụ onye ga-enwe ezi ndụ wee bikwa n'ezi ndụ wee ruo mgbe ebighị ebi gị onye gere ntị nke a ọ bụ na ị nabatabeghị jizọs kraịst ka onye nwe gị na nzọpụta gị ohere a dịrị gị iji wee nabata ya welata isi n'ebe ọ bụla ị nọ kwupụtara ya mmehie gị nabata ya dịka onye nwe gị na onye nzọpụta gị na na ebere nke chineke nke na-aga n'ụbọchị nke taa amara ya ga-abakwara gị ụba n'ihi nke a ka anyị kpere chineke onye nwaanyị chineke nke pụrụ ime ihe niile lee ụmụ gị ndị a ndị nke ṅara ntị n'okwu gị ndị nke ekụzikwara n'ụzọ nke mgbapụ na ịnweta eh, ezi ndụ onye nwe anyị kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ deba afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na ụwa nke a na ala eze nke gị ga ka mgbe n'ikpeazụ ka afọ gị bụ ihe bulere ha gozi agozi n'aha aha jizọs kraịst bụ onye nwe amen gị onye mere nke a mata na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif wọd redio Ministry unu nwee ajụjụ maọbụ akụkọ mgbaama ma ọ bụkwa ikwupụta ọrụ ọma chineke unu ga-enweta na igwe okwu 081 329 00111 ma ọ bụkwa na 080 ka udo nke chineke nke chasị niile dịnyere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen